AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ ana m ekele gị eji m obi ụtọ na-anabatakwa gị na-asị ka onye nwe m nọnyere gị ka onye nwe m duwe anyị niile dị ka anyị na-atụgharị uche n'isiokwu a nke bụ ihe mmerụ arụ ihe mmerụ arụ ka anyị na-aga n'iru niile ba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ n'ụbọchị taa isiokwu nke a akpọrọ ihe mmerụ ahụ n'ezie mgbe ụfọdụ ihe dị otu a daba n'ime mmadụ ọ pụrụ ịbụ enyi gị ọ pụrụ ịbụ nwanne gị ọ pụrụ ịbụ onye agbata obi gị ọ pụkwara ịbụ gị onwe gị ma ọ bụ mụ onwe m ọ na-abụ ihe na-agbagwoju ndị mmadụ anya kama ọ dịghị onye na-ama ihe a ga-asị na ọ bụ ihe kpatara ya dịka akwụkwọ detronọmi isi iri abụọ na asatọ na-akọwara anyị n'ụbọchị taa n'isiokwu a nke bụ ihe mmerụ arụ ọ bụrụ na anyị gụọ n'amaokwu nke iri abụọ na itoolu n'akwụkwọ detronọmi anyị ga-ahụ na emere ka amata na na onye ahụ nke nkọcha dakwasịworo ga na-asọ isi n'ehihie dị ka onye isi na-asọ isi n'abalị ya mere ọ bụrụ na anyị pụrụ icheta ọ dị mgbe anyị kwuru okwu nwa agbọghọ nta nke gbajiri otu ebe ahụ n'ụkwụ ya nke aka ịkpa ugboro atọ n'ọnwa iri na asatọ nke bụ ọnwa isii ọbụla bụla nwa bịa na-anọ n'ihu ụfụ ọ bụ onye na-agbaji ụkwụ ebe ahụ o si gbajie nke mbụ ka o si agbaji nke abụọ gbajiekwa nke atọ anyị lee ya anya n'aka nke ọzọ ị ga-ahụ ndị na-akwọ ụgbọala enwere ike sị gị na onye a n'ezie na ọ na-enwe mkpachapụ anya ma ile anya gị ahụ na onye a bụ onye na-adabakarị na ihe mkpọchi iru na ihe mmerụ ahụ mgbe ọbụla a na-ajụ ọ bụ gịnị na-akpata ihe ndị a niile ele anya ya bụrụ aghọm site na ndị ọzọ ndị na-akwọ ụgbọala ma mgbe onye ahụ na-adabara otu a legidere anya hụ na mgbe ọbụla ọ na-ezute mkpọchi iru n'ụzọ dị otu a ya jụwa ọ bụ gịnị kpatara o ji bụrụ m ọ bụ gịnị mere o ji abụ m ama m na ịhụ na ebe ụdị ihe a mere ihe mekatara mmadụ ya sị mgbe ọbụla ọ bụ naanị m gịnị kpatara o ji abụ m ị nwere ike ịhụ na mmadụ si n'ụgbọala na-apụta ngwa ngwa ọ na-emechi ụzọ ụgbọala ụgbọala nke ọzọ akụrụ ya pịam chetakwa mgbe gara aga emekwara m ka anyị matasị na ọ dị otu nwoke ya na nwunye ya gbachara akwụkwọ naanị izu abụọ ya na nwaanyị ya gbachara akwụkwọ nwaanyị ya bụrụ onye kpụrụ isi nwoke elechaghị anya sị ebe ọ dị otu a aga m elekọta nwaanyị a ha abụọ bịa biri bịa mụọ ụmụ atọ ya ruo otu ụtụtụ ka nwoke pụpụtara ọgba tum tum ya nke anyị na-akpọ ọkada n'ezi ịgbanye ya mmanụ imezi ya ile ya anya ịmata ma ọ ga-enwe ike buruo ya ebe ọ na-aga ọrụ ugbo ka ọ nọ na-ahazi ihe ndị a ụgbọala ọzọ si n'azụ bịakụrụ nwoke kutuo nwoke nwụọ nwaanyị a bụkwa onye kpuru ìsì ụmụ atọ adịla n'ezinụlọ ahụ mmadụ nwere ike si n'ụgbọala na-apụta gaa hụ na onye ọzọ ga-akwara ụzọ ụgbọala ahụ kwabie mkpụrụ aka ya ị nwere ike si ka ị tapere mkpụrụ osisi nke na-agụ gị agụ nke ọma gaa hụ na eze gị ga-agbape mmadụ nwere ike isi n'ụlọ elu na-arịdata ka ọ na-arịdata gaa hụ na onye ahụ ga-ada gbajie ụkwụ ma ọ bụ gbajie aka ụfọdụ bụ ndị na-ewere isi lụọ ọ dị otu enyi m na mgbe gara aga ọ dabara otu a m onye mụ na ya na-atụgharị uche sị ọ bụ na ndị a ekwesịghị ịmata na nke a agbaghị aka m na-achọ ime ka anyị mata n'ụbọchị taa mgbe ihe ndị a dum na-eme n'ime ndụ anyị n'ime ndụ onye anyị maara nke ọma gị onye mụ na ya na-atụgharị uche anyị kwesịrị iche echiche mata na ọ dị ikike nke anyị na-apụghị ịghọta nke na-alụ ọlụ ọjọọ ndị a n'ime anyị n'ihi na mgbe ụfọdụ ikike ndị a pụrụ ime ka mmadụ bụrụ onye nwetara onwe ya ma ọ bụ kpaa agwa ndị ọ na-ekwesịghị ịkpa nke ga-eduba ya ịhụ na ihe ndị a dum bụ ihe na-ekwesịghị ekwesị bụ nke mezuru n'ime ya ọ daba dịka m ka anyị mara onye ahụ etiwe gịnị kpatara ihe ndị a ji na-eme m ma ọ pụghị ịghọta ma ọ maara na ọ dị ihe na-eme ya n'ikike nke a na-ama ya mgba bụ nke karịrị ya ma o nweghị ike ịghọta ya ọ pụkwanụ ịbụ onye ogbugbo nye onwe ya gịnị ka anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa onye ọ dabara n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche uru ntụgharị uche anyị n'ụbọchị taa bara bụ na ọ bụrụ na onye ahụ ga-enwe ike ka anyị na-atụgharị uche aghọta ilebara onwe ya anya n'ịchọ ya site n'ebe Chineke nọ ọ ga-enye aka ebe ọ dị ukwuu n'ihi na ọ dịghị ụzọ ọzọ anyị pụrụ isi gbanarị ikike ọjọọ ndị a niile ọ bụ ya kpatara ọkpụkpọ oku ji na-akpọ n'ụbọchị taa Bịaruo Chineke nso gị onye mụ na ya na-atụgharị uche ka gị na Chineke na-enwekọ ihe wepụta ohere chọọ iru Chineke ọ bụrụ nkeji iri atọ bụrụ otu awa wepụta ohere mgbe ị lere anya na ọ dịghị onye ga-egbochi gị mgbe ị lere anya na ụmụaka alabachala mgbe ị lere anya na ebe niile dị jụụ ọ dịghị onye ọbịa nke ga-abịa wepụta ohere si Chineke onye nwe m abịawo m ka mụ na gị nọ n'ụbọchị taa meghee akọ na uche m zie m ihe ka m mụọ n'ụkwụ ala nsọ gị ka gị na Chineke bido na-akparịrịta ụka gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụrụ na ị na-eme ihe ndị a anyị na-ekwu okwu ya n'ụbọchị ndị a ị ga-achọpụta na Chineke na-achọ ka gị na ya na-emekọ ihe chineke chọrọ ka ị nọọ ya nso mgbe niile otu ọ ga-abụ n'ọnọdụ ndị ya niile gaa hụ ebe ị ga-adabere mgbe ị na-eme nka ka chineke m mee ka anya nke ime mmụọ gị bụrụ nke na-ahụ ụzọ ezi enyi m ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com chekwutana nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-asị ka ịhụnanya chineke na ngọzi chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen imela onye okenye ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ma gee abụ dị mma n'ụbọchị taa jehova obi gị niile adaberekwala na nghọta gị adaberekwala na nghọta gị ụzọ gị niile mara ya mara ya tụkwasị jehova obi gị niile tụkwasị jehova nsọ sozie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme okporo ụzọ gị niile ka ụzọ gị ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya onwe ya ga-eme ya okporo ụzọ gị niile mara ya ka oge ụzọzie mara ya ụzọ gị niile mara ya onwe ya ọ ga ya okporo gị niile mara ya ka oge ụzọzie mara ya ụzọ gị niile mara ya not worthy. I am not worthy to be called. I am not worthy to be called your son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. Forgive. Father, forgive us, Lord. Forgive. Forgive my Father, forgive. Father, forgive us. Forgive. my Father, forgive. Father, forgive. ezi onye Igbo eji m aha nke nna anyị nke ebi n'eluigwe na nke Jizọs Kraịst na-ekele gị na-arịọkwa gị ọzọ n'ụbọchị nke taa ka ị bịa ka anyị nụkwa okwu nke si n'ọnụ onye nwe anyị bụ okwu nke ndụ n'ihi na okwu Jizọs na-eweta nzọpụta ọ na-eweta ndụ n'ụbọchị nke taa okwu anyị gaji ịtụle bụ ihe ịrịba ama nke ọbịbịa Jizọs na nke ọgwụgwụ oge a ka anyị kpere Chineke ezi onye nwe anyị onye nzọpụta anyị onye kere anyị na onye mgbapụta anyị anyị na-ekelekwa gị ọzọ n'inyewe anyị ohere ọzọ ịnụ okwu gị n'ụbọchị nke taa ka anyị na-atụle okwu gị onye nwe anyị wụkwasị mmụọ gị n'ime anyị wee ka anyị onwe anyị wee nụ nụta ndụ n'aha Jizọs onye nwe anyị amen ihe ịrịba ama nke ọgwụgwụ oge na nke ọbịbịa abụọ Jizọs n'akwụkwọ Timoti isi atọ amaokwu nke mbụ ruo na nke ise ebe a Pọl na-echetara anyị onwe anyị bụ ndị nke Kraịst oge anyị nọ n'ime ya ọ bụ oge nke ọgwụgwụ oge ihe anyị ga-eji amata ọgwụgwụ oge n'akwụkwọ Timoti nke abụọ isi atọ amaokwu nke mbụ ruo na nke ise ọ na-asị otu a ma mara nke a na oge dị oke egwu na-abịa na mgbe ikpeazụ n'ihi na mmadụ ga-abụ ndị na-ahụ naanị onwe ha n'anya ndị na-ahụ ego n'anya ndị na-anya isi ndị mpako ndị nkwulu ndị na-ekwenyeghị ndị mụrụ ha ndị na-enweghị ekele ndị na-adịghị ọcha n'obi ndị ihe mmadụ ibe ha na-adịghị atọ ụtọ ndị na-adịghị agba ndụ ndị na-ebo ebubo ụgha ndị na-adịghị ejide onwe ha ndị dị ka anụ ọhịa ndị na-adịghị ahụ ezi ihe n'anya ndị na-arara mmadụ ibe ha nye n'aka ndị iro ha ndị isi ike ndị afụliworo elu ndị na-ahụ ihe ụtọ n'anya kama ịhụ Chineke n'anya ndị na-enwe ụdị nke ịsọpụrụ Chineke ma ha agọwa iko ya gị gbakọtakwa ndị a azụ ka bụ ọnọdụ nke pọl hụrụ ihe ga-egosi anyị ọgwụgwụ nke oge ma ọ bụrụ na ịtụle okwu ndị ya niile nke ọma legharịa anya gburugburu ebe anyị nọ taa legharịa anya na ezinụlọ anyị dị iche iche legharịa anya n'akụkụ anyị dum ị ga-ahụ na ihe ndị ya niile emezuwo gịnị ka anyị na-ahụ taa mmadụ enwekweghị mmekọrịta ọma n'ebe mmadụ ibe ya nọ ndị na-afụli onwe ha elu ndị nganga ndị mpako ndị na-anya isi ụmụaka anyị na-ahụ ọbụna ụmụ a mụrụ n'etiti anyị n'oge ha ndị gara aga nwatakịrị agaghị ahụ dimkpa tọrọ ya ma ọ ga-abụ nna ya hapụ ikele ya ekele taa okenye nwere ike ikele nwatakịrị ya gba ya nkịtị n'ihi enweghị nsọpụrụ udo adịkwaghị ihe ndị a niile na-atụ aka ọgwụgwụ oge nke anyị nọ n'ime ya n'ihi nke a Pọl a na akpọrọ aka n'uche anyị sị mgbe anyị hụrụ ihe ndị a ka anyị mara na ọgwụgwụ oge eruola gịnị ka anyị na-eche taa na Jizọs Kraịst na-apụta ìhè ihe dum a gwara anyị na nsọ nke na-aghaghị ime emeela na anyị ga-anụ akụkọ agha na anyị ga-anụ ụzụ agha na anyị ga-enwe ụnwụ na-aga enwe ọrịa na-efe efe na-aga eme ihe ndị ya niile bụ ihe na-atụ aka dị ka anyị hụrụ n'akwụkwọ Matiu isi iri abụọ na anọ ebe a na-eme ka anyị mara ihe ha nke ya na ọgwụgwụ oge eso na ọgwụgwụ oge anyị nọ n'ime ya bụ oge ihe nramahụ dị iche iche ga-adị n'elu ụwa agha ihe na-eme ka obi na-eko mmadụ n'elu n'oge ha ndị gara aga ntọrọ mmadụ anyị na-anụ ya n'ebe dị anya taa ụgbọala anyị gburugburu mmadụ na-anọ n'ụjọ mmadụ na-anọ n'egwu ihe ndị a niile na-atụwa aka ọgwụgwụ oge gịnị ka anyị na-eche gịnị ka ọ na-agwa anyị ọ nweghị ihe ọzọ ọ na-agwa anyị bụ na jizọs kraịst na-abịa n'ihi ihe ndị a na-atụ aka ọgwụgwụ oge bụ oge nke jizọs ga-apụta ihe na mbara igwe ojii n'ihi nke a n'akwụkwọ pita nke mbụ isi anọ amaokwu nke asaa na-eme ka anyị mara pita si n'ebe ahụ ma ọgwụgwụ ihe niile dị nso ihe a mere nweenụ uche zuru oke nweekwanụ anya udo ka unu wee na-ekpe ekpere gwa nke Chineke a sị na ọ dị ọbụla ị chọrọ ikpe ekpere karịchasị ọ bụ oge nke anyị nọ n'ime ya n'ihi na ihe niile eburu n'ama gbasara ọgwụgwọ oge o ruwo anyị na-ahụ ya gburugburu anyị anyị na-ahụ ya n'ụlọ anyị anyị na-ahụ ya n'ahịa anyị na-ahụ ya ebe ọ bụla ụlọ ọrụ anyị dị iche iche ma gị onwe gị nwa nke Chineke ị nọ na njikere ị na-ekpekwa ekpe n'ọnọdụ a Pita na-adụ anyị ọdụ sị ka anyị nwee uche zuru oke ka e bụ na anyị ga-ewere okwu ndị a tinye n'ime ala ala obi anyị nke ga-enyere anyị aka ịkwadebe onwe anyị chere ụbọchị nke Jizọs Kraịst n'ihi nke a ọkpụkpọ oku a na-akpọ n'ụbọchị nke taa bụ nwa nke Chineke nwee anya udo nwee uche zuru oke nọ na njikere Jizọs anyị kwere nkwa ọ ga-abịa ọ gaghị anọ ọdụ ma mgbe ị na-eme otu a arịọ m ka onye nwe anyị kwadebe gị ma jikere gị mgbe ụbọchị ahụ ọ ga-apụta ihe na mbara igwe ojii ka iso na ndị a ga-azọpụta ka m onwe so na ndị a ga-azọpụta n'aha Jizọs Kraịst onye nwe atụla ya na-atụkwasị ya obi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke na mgbasa ozi ọma nke wetara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka Chineke gọzie gị ka ọ nọnyere gị ka ọ nyere anyị nwa aka ndị na-ege eghe ka anyị bụrụ onye ga na-eso nzọmụkwụ nke Kraịst n'ihe ọ bụla nke anyị tiri aka n'aha Jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 3637224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com onye na-ege ntị ohere ọma ka anyị jikwa na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ mana na-ekelekwa ndị SDA ọvụma ama asaa ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa arụ ekpere mbụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba anyị niilu mee n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo